ga-atọtụzi ngịga ikoro oge ikoro erugokwa aha m onwe m bụ maazị oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'ụka tata bụ maazị ejikeme ọbasi maazị ka na ụdị odeluga wepụ ihe na-anọchi ikwu okwu ya Igbo unu awụchina na ụkọchukwu Austin Ọkaigbo anyị ezugokwa ka anyị na-agbakọ ịkpa nkata na ịtụle uche etu ọ ga-esi wee dịrị Igbo na ọra gbara Igbo okirikiri mma anyị ga-aga n'iru tata inebakwa anya etu ọ ga-esi dịla anyị na ndị agbata obi anyị mma ihe anyị ga-akpa bụ ihe gbasatara nsogbu niile dị Igbo okirikiri ebe anyị ga-enebanye anya bụ ịjụ ajụjụ kedu ihe bụ nsogbu ndị Igbo kedu ihe bụ mkpa ndị Igbo gịnị ka ndị Igbo na-achọ na ịga n'iru ịkpa maka ya anyị ga-atụle ihe ụfọdụ a na-asị bụ nsogbu ndị Igbo mara na ihe aha bụ ya bụ isi nsogbu ka ọ bụ ihe so nsogbu anyị ga-enekwana anya n'akụkọ iro na akụkọ nkọsa na akụkọ dị iche iche anyị na-anụ na mba dị iche iche uh, site na aka ndị mba ọzọ banyere ndị Igbo ịtụle ma o so bụrụ nsogbu ka o so bụrụ ihe enyemaka bụsowuru ọdachi n'ịga n'iru aga m etinye n'aka maka ụkọchukwu Austin Ọkigbo ndewo maazị oke ụkọchukwu ndị Igbo na ndị na-ege anyị ntị mma mma na ya dịrụnụ mma dịka maazị oke si kwuo n'oge anyị bidoro mkparịta ụka n'asụsụ Igbo anyị na-akpọ ịkụrụ ọ bụrụ na ndị bidoro n'isi ịga anyị ntị unu ga-echeta n'eziokwu eziokwu nkata anyị bidoro ịkpa rụtụrụ aka n'ajụjụ a maazị ụkọchukwu na-ajụ anyị Igbo gịnị ka unu chọrọ olee ihe Igbo chọrọ eleghị anya ọtụtụ ndị na-ege anyị ntị ọtụtụ ndị anyị na ha na-enwe mkparịta ụka ọtụtụ ndị onye ọbụla na-eso mkparịta ụka na-agana ọ dị nnọọ ka ga-asị na ihe na-enye anyị nsogbu n'ala Igbo bụ ihe na-awa anyị isi bụ ah, anọkata asọwụ ndị uwe ojii na-anọchi ụzọ ọwụ ndị agha ewerela dochie n'ụzọ na ndị kọstọm na ndị yi efe arụ ọrụ dịzi ka ndị iji efe zuo a ụfọdụ si na ọwụ ndị Awụsa na ndị Fulani na-emekpa anyị ahụ n'ihi na ha ekweghị anyị nwụrụ mmiri tọgbọ iko n'obodo a na Naijiria ka ọ dị ugbu a ọ wụrụzi ndị herdsmen ya bụ ndị oji egbachi ehi na-abịa enye nsogbu emekpa anya ahụ ee ihe ndị a n'eziokwu eziokwu bụ ihe ndị na-enye nsogbu na-awa anyị isi n'ụzọ dị iche iche mana ajụjụ anyị nwere ike ịjụwụ a sịkwara nnọọ adịghị ama ama ọ bụrụ na a chụpụsịa ndị uwe ojii nọ n'ụzọ mm-hmm. ọwụwa anyanwụ n'ala Igbo nsogbu anyị ọ ga-akwụsị a sị nnọọ na ewepụ ndị agha niile nnọchi ụzọ nsogbu anyị ọ ga-akwụsị a sị nnọọ na ndị na-achị ehi ma ndị ji egbe achị ehi ma ndị nkịta ji na-achịbata ihe ha na-erisi ihe akụrụ n'ubi nnọọ adị nnọọ ka gasị enwere nkwekọrịta chere ndị a niile kpọla ahụ ebe ha siri bịa anyị ga-enwe anyị ga-aṅụrụ mmiri tọgbu iko kedụkwana nnọọ ma a sị na e were onye Igbo mee ya ka ọ bụrụ onye isi na-achị Naijiria prezident were ndị Igbo tinyechaa ha n'ọnọdụ ha nọpụrụ na mbụ tupu enwe ọgba aghara bidoro na ike were ọchịchị e nwere na Jenụwarị 1960 nsogbu ndị Igbo ọ ga-ebelata ụfọdụ na-ekwu okwu restructuring ya wee hazigharị obodo a na-akpọ Naijiria ụfọdụ si ka a hazigharịa ya ka eweghachite weghachite ya dịka ọ dị na mbụ tupu enwee ọgbaghara bidoro nsogbu bidoro na mmanya aka na ọchịchị nke ndị agha manyere ọ bụrụ na eweghachite ihe ndị a niile ọnọdụ anyị ọ ga-adị iche nsogbu anyị ọ ga-akwụsị maka na a sị na onye mmiri na-ama na-ama ebe o bidoro mawa ya ọ kọọ ya ọ maghị ebe ọ ga ruru kọọ ya ka anyị nọ na-eti mkpu na-eme mkpọtụ na-ebu aghara na-eme ihe niile na-ekwu ka o si dịrị anyị Igbo ndị okenye si na agbala azụ ebute ụkwa anyị nwawu Igbo anyị ụlọ oche denye aka n'aba chee echiche jụọ onwe anyị gịnị ka Igbo chọrọ olee ihe anyị ga-eme ọ dịrị anyị mma ọwụ nlebagharị anya ka anyị chọrọ ilebagharị taa n'ihi na ka mkparịta ụka ndị a niile si na-aga o nwebeghị ọ dị ka nnọọ ka na-ebigharị aka nke ọbụla dapụtara anyị mana ọ dị nnọọ ka otu anyị ga-esi leba ya anya eleghị anya na ihe ndị anyị na-asịwu ihe ndị na-awa anyị isi dịka ndị bekee na-etinye ya n'asụsụ n'asụsụ Igbo dịka the symptoms of our sickness not the disease ọ dịka isi ọwụwa anyị na-enwewu nwere ihe ọzọ na-arịa anyị nọ anyị n'ime nke anyị kwesịrị ileba anya ọ bụrụ na ileba anya eleghị anya isi ọwụwa ndị a na afọ ọsịsa ndị a ka ala maazị Ejike achọrọ m ka ibiko bidogodiri anyị okwu a olee ihe wụ ihe ichere bụ ihe anyị kwesịrị ileba anya ah, ndewo ndewo ụkọchukwu ọ masịrị m otu isi bido nkata ajụjụ ọtụtụ ajụjụ ị jụrụ ilekwe n'anya ajụjụ na-azụ onwe ka m were godu Imo steeti ma mgbe ndị mgbe ebu e, e ụzọ kpọrọ ndị e, ọchịagha bọọlụ agbaa ndị a gbara gbuo ndị egwu ha n'ESN e, e n'oge n'oge na-adịghị anya gị hụ nga ọbụla onye uwe ojii nọ gbagbuo ya onye agha lefu anya gbagbuo ya ọtụtụ n'ime ha agba ọsọ gbafuo n'ụzọ uche gị ga-awụzinwu ọ bụrụ nọ ndị a na-akpagbu Igbo bụ nsogbu ndị Igbo mgbe a chụrụ ha chụpụ ha n'ụzọ obi ga-adị onye ọbụla mma kwe ọ mgbe ahụ ka oshi kidnapping mpụ bịaziri rịwa elu. Ya bụ na ilee ya anya anyị na-ese ihe na-eme igbo a e na-ese n'elu elu elu elu anyị ababe n'ime ghọta ebe mmiri chịpanụ dị maka ịjụọ m otu ihe wu ihe igbo ji na-aga n'ihu nke ọma bụkwa ihe na-adọchigha anyị ya wụrụ gịnị igbo ma eṅomi igbo pụta ihe si ha otu a ka esi eme ihe a tupu gị mara anyị ewerela ewebata ya ghọrọ anyị omenala ihe so mee mgbe e bidoro gawa akwụkwọ ndị ọzọ ndị agbata obi anyị gawara ha na ndị ọcha hụrụ ọgụ afọ tupu Igbo aghọta na enwere ihe wu ndị ọcha na-enwere otu echi eme ihe kama mgbe Igbo lere anya sị ọzikwa ihe a na-ewu onye ọbụla ma na oge na-adịghị anya ndị Igbo abịa gafee mmadụ niile na n'ịgụ akwụkwọ n'inwe ọnọdụ na ọrụ bekee Otu ahụ ka o sikwa dị arụrụ ala bata bụ arụrụ ala na-abanyere ndị mmadụ uru na-awụghị ịbara obodo uru nọọ ịba otu onye ma mmadụ abụọ uru anyị agakwala kpụrụ ya ṅụmie ya ọ ghọrọla ya omena. ọya wụzi na Ee, e, ilezi ugbu a ọtụtụ ndị agbata obi anyị ka nwere nsọpụrụ dị ka omenala ha si dị a na-asọpụrụ okenye a na-asọpụrụ e, onye isi obodo ee, a na-akwanyere mmadụ ugwu ụmụ ihe a niile alaala n'ala Igbo ihe a na-achọzi kịta ego ọgwụla ego na e, e, pawa ọ ihe dịziri anyị ịjụọ m ọya wee ebe mmiri shiba n'ojugbọ na ihe niile wu omenala Igbo ji ebi bie ọfụma anyị ekpoghala ha niile were omenala ndị mba ọzọ bubata ya gọziere anyị amapụdie maazị ihe maazị ejike e, maazị ihe maazị ejike na-arụtụrụ anyị aka wee ihe m na-akpọ cultural dislocation hmm. ma mmadụ dislocation adị ka iweta mkpụrụ ji ah, enwere mgbe ụfọdụ a na-enwe ndị ka a na-akpọ mkpụrụ ji na-efupụta ome ịgbapekwu ya site na ji n'onwe ya onwe ike iruru onwe ya na anyị eleela yawụ na ihe maazị Ejike na-ekwu na ndị Igbo agbafuola ọ sị ọrụ na mmụ ike rapụchikwarịkwu ya maka ndị na-ege anyị ntị maazị Ejike ya na-akọrọ anyị n'ihe ihe bụ ihe butere na anyị naanị ọganihu na mmepe bụkwa ihe butere anyị ọnọdụ anyị nọ na ya taa mhm. hmm. ya wụ nṅomi the mimic man imitation right nke na anyị aghọtabeghị ihe dị iche n'ịmụta nke dị mma na ịhapụ nke na-adịghị mma n'idowe ọnọdụ ịhazi ọnọdụ anyị dịka ihe ndị dịrị anyị n'omenala anyị ndị na-enyere anyị aka anyị awụrụ ihe anyị bụ Igbo nakwa na iwetu ndị ke na-enye hara anyị aka ya that's what you call cultural ya na ebe ọ na anyị ejila nwayọọ nwayọọ si n'ọnọdụ anyị na omenala anyị na ntọala anyị gafuo ọ dịziri onye iro mfe ịbata bịa ji aka ya dowe anyị ọnọdụ ọ chọrọ mm. tinyekwula okwu ahụ ọnụ ive ikwu dị ka efifie maka na ọrịa bụ ive Igbo na-asị na mmadụ nọ kama na mmadụ anọrọ akwọtago inu Igbo na-atụ na-asị na ọ bụ na okoti emere ife o ji bụrụ okoti ụmụazị ekporo ya n'udu mmiri kporo ya n'ọkọchị ya na ivi n'elu Igbo bụ na anyị si na omenala na-emezi omenelu amarọzi anyị anyị nwe amarọzi anyị nwerozi oke anyị nwerozi ife na-adụ anyị anyị amụrụ ebe anyị jekọ anyị amụrụzi ndị anyị bụ mana ịjụọ ndị Igbo a ga-asị mba na anyị na-aga n'iru na anyị na-aga n'iru mana ọnwa agbadi bụ ugobelu na ọjị bụ Chinua lụmọgụ nwa Achebe na ogidi ịma na ọ nwere akwụkwọ de wee sị tins fall apart center can no longer hold inu ka ọ tụ ana ọ dịrọ nka ya bụ ife ọ lụtụrụ aka na ọ nwee ite mmeli Igbo jee ejuva na anyị na ndị Igbo ndị Igbo na ndị bekee wee jekọọ na ọ nwee ite mmele Igbo jigoba onu na anyị nwa gbazilie anyị ya. kama na ife mezi na kịtazi ya bụ nsogbu kazi nkụ maka ị na-anya na mba na ngalaba ọbụla ebe ọbụla esi ebi ndụ ịnele anya onweghịzi ife ị ga-asị bụ omenanị na-edu Igbo maka na oge ụfọdụ a na-ekwu omenanị na-ekwu ife ndị ọcha na-akpọ kọlchọ ndị be na e, naotego oke na-achọ ka egbuekwa e, ndị ejima ọka alụsị ọka emewekwa nke ọ bụrụ ife anyị na-ekwu maka ya ife anyị ga-ajụ onwe anyị bụ ka anyị bịa anyị were ife dịka ọchịchị kedu eke Igbo si achị onwe fa tupu ndị ọcha abịa o ji bụrụ na mgbe fa ji bịa na anyị enwero ndị uwe ojii nọnụ a na-akwụfe ụgwọ anyị enwere ụlọ mkpọrọ anyị abịa nwere ụlọ ikpe anyị nwere ndị amị nọnụ apịsịa akụ maọbụ tosie mma jụta obeji nye ha panọlụ na-akwụgharị anyị ebe nwere ndị ị ga-asị na afrunofabin ya na fabin ilo maọbụ na bili na dọtị ịbataba anyị ezi a na-azasi ya mbala zaa ezi mmiri daa afịa o nwere ebe ị ga-apụtafụ ebe inyi dị mmiri bụ adụ a na-edebe mmiri ọcha eji ife dị ọcha wee malụ ndị Igbo ị na-ajụzi kedu ife mela anyị bụ na anyị enwenwuzi ike ikpokọba onwe anyị n'elu kịta ọ maka na anyị rapụrụ isi aka wee na-achọ ịgba olim ana isi aka ahụ bụ ka anyị si ebi dịka ndị mmadụ ndị Igbo maka ọchịchị Igbo bụ ezinụlọ ka o bido na isi sekpụ ntị na ọchịchị ụmụnna na ife ụmụnna ji dị mkpa bụ na ụmụnna bụ ndị na-eme ka ejiderịta ụmụfa ya bụ ndị fancha nọ n'ebili nwoke na-ekwe ikpa nwaanyị na-eme mpụ ụmụnne ya ga-akpụ ya si ya sepụ aka na um, n'ofe na ọ dịka aka mmadụ si ya mekọnata ọfa ga-ejide ya aka ịbata na ụmụnna adaghị ụmụnna onye isi ụmụnna nọ onye nwekarị ego ma onye bakarị mba ma ọ bụ onye e, na-eme ịmakwo ndị anyị bụ onye arụ ama ọkpa nwere akọ na uche ọ bụ ikenye a na-atụ alụ o ji bụrụ na agba izu ụmụnna a sị na onye agbala izu na ụmụnna wee lee na ọ na-awa n'afa ya bụ na nwere ka ụmụnna mee ife mejọọ ya na a na-eme eme ya mma ya bụ ọ ya bụ ofu ife maka na ị na-anya kịta anyị abụrụ anụ enu anyị abụrụ anụ ala kedu ihe na-eme na aba Ogene na-eme na bụ bụ unu ka m na-ajụ ajụjụ ndị oyiwu ogịnị na-eme na aba livatin ogịnị na-eme na aba akorodu ogịnị na-eme na aba paun rodu ogịnị na-eme na aba cemetrị ogịnị na-eme na aba pọt akọt rodu ogịnị na-eme na aba a sị na anyị na-eme ọchị nke demokrasi mana ị na-anya ọ bụrụ na na hall nke obodo ka ọ na-aga n'iru ọfụma ọ bịa bụrụ na nke eh, lokal gọọmenti ma ọ bụ nke steeti onwere onye eji aka ị ga-asị nna anyị dunyere ozi ije ịbịa gwa anyị ka isi je anyị abịa nwerozi etu anyị si ajụfe ese ọfa nwa ndị anyị dunyere ozi ọfa na bụzi ndị na-abata na egbu anyị ọfa bụ ndị na-emegbu anyị ọfa bụ ndị na eji anyị ife ana anyị nwere ike isi ma nwayọ Igbo ncha bụ nsogbu Igbo ọchịchị esigo anyị n'aka pụọ anyị enweghị ụzi ike ikwu ife na-eme paị. anyị anyị ebe anyị jije anyị amara ebe anyị jije ọ nakwaghị ibe ikwu maazị eh, Fada Austin na onye amara ebe mmiri bido mabịa na ọ ya ma mgbe ọkọ ya na ọ dị mkpa na Igbo ha eleba anya n'ime onwe fa na-asị ahụ kedu ndị anyị bụ kedu ife Igbo eji mara Igbo kedu omenanị ife bụ omenala eji mara Igbo ọ bụ nsọpụrụ ọ bụ ịsọ nsọ na efe dịka ife gbasalụ ịkpa mmadụ bụ igbu ọchụ ejiri ya mara Igbo iwusi ọbara abụrụ ife eji mara Igbo ịnapụ mmadụ ife n'ike na-abụghị ife ejiri ya mara Igbo ịtụ ntụ abụrụ ife eji mara Igbo ngacha abụrụ ife eji mara Igbo eziokwu ndụ ọ ife eji ịsụ ọlụkụ ọnụ mana otu ihe na-arụtụ aka otu o siri um, dịka maazị Ejike siri haziere anyị ya n'isi mbido ihe ewu ihe mụ onwe m tụgharị ekwe ya social cultural reorganization mm-hmm. mana iburula burula okwu ahụ bubatara anyị ya egosi anyị ka o siri metụta ihe ihe banyere nhazi obodo mm-hmm. n'ihi na ọwụ dịka Fela Kuti siri si ijiri gwa egwu ọhụrụ na ticha no teach me nonsense <laughs> ya ị gaa na mba niile ihe bụ mmadụ onye ihe na akụ. kụziri gọọmenti ọ sị na ya agago ụlọ akwụkwọ ya agaala elementarị gaa yunivesiti ihe dị mkpa na ebe ọbụla mgbe ị nọ n'ụlọ akwụkwọ mgbe ị bụ nwatakịrị nne na nna na-akụziri gị ibidoro ịgụ ịgụ ụlọ akwụkwọ onye nkụzi kụziwere gị ịga yunivesiti lekchọra kụziwere gị eh, onye na-akụzikwarala obodo ya si onye na-akụzikwara ịhazi kụzikwaranụ gọọmenti ya si ọwụ oh, tradishọn and culture hmm. omenala bụ ihe na-akụziri gọọmenti bụ ihe na-egosi gọọmenti ụzọ ha ga-esi ndị na-achị ọchịchị ụzọ ha ga-esi hazie obodo Hmm. mana mgbe ị siri hapụ omenala haziwezie obodo na-ehiwe isi na omenala ya wụrụ na ewere e eziela omenelu mezie ya ka ọ bụrụ omenala ya ihe na-achịkọwara n'anya iwu ọ bụrụ na jikọta ya ọnụ na ihe maazị Ejike kwuru mgbe ndị ma Igbo bidoro tụfuo ihe ejiri mara anyị a value system ejirimara anyị aha anyị tụfuru mere metụtara anyị n'ihe gbasara otu anyị si ahazi obodo anyị mhm. n'otu ahụ si metụta otu anyị si ahazi obodo anyị meziri na ọ dịzim m ka ihe na-achịkọwarala anyị nwụ na ndị iro anyị bịaziri hụ hụzie ya na hụrụ ihe dịka ihe ndị ndị na-agụ klasiks na-eji the Achilles heel mm-hmm. of the Igbo people and the Igbo mm-hmm. that Achilles heel ya wuo ebe o ji anyị n'ọjọọ mm-hmm. ebe a ka ha sizi na-emezi anyị ihe ndị a niile na-eme anyị ya wụ na ọ bụrụ na m ghọta ya ma gị ma maazị Ejike unu kwenyere n'isiokwu m na ihe ndị anyị na-ekwu Igbo na-ekwu na ọwa ihe na-aghọ anyị isi are just symptoms <laughs> ọwa ahụ ọkụ na isi ọwụwa akwa na-egosi na o nwere ihe ọzọ na-arịa anyị ọ bụrụ na anyị buru ya bubatukwuo ya n'ihe gbasara nhazi obodo ọ bụghịzi naanị na enwere ike isi ndị e, steeti nọ n'ala Igbo nwere ike họpụta onye ha chọrọ ka ọ bụrụ gọvanọ osizie hmm. na Abuja na Supreme Court were onye na-agbataghị onye abụọ gbataghị onye abụọ mm-hmm. ọ bịa wụrụ gọvanọ Imo steeti hmm. mana nke ahụ na onwe ya is only a symptom again ọkwa otu bụrụkwa naanị ihe riba ama gosiri anyị ihe bidoro ebido dịka m kwuru n'oge gara aga dịka m kwuru n'oge gara aga mgbe anyị na-ekwu okwu ihe gbasara ịbịa na Town Union Progressive Union ọ nwere otu esiri bido ya n'eziokwu eziokwu ọwụ Igbo jiri ndị Igbo jiri aka ha hazi webata Town Union dịka ọnọdụ na usoro esi ahazi na iwebata mmepe obodo gọọmenti ama banyere ya hmm. otu a ka e n'ụlọ akwụkwọ rụọ ụlọ ahụike rụọ ihe gbasara ọrụ mmiri pipeline water electricity project o nweghị nke ọbụla gọọmenti tinyere aka na ya ma ọ bụla ajọ ụlọ ndị uwe ojii a na-ekwu okwu ya na ndị ESM ma ndị na-agha na-agba ụlọ ndị uwe ojii ọkụ ihe anyị na-echefu na ọtụtụ ụlọ ndị uwe ojii nọ n'ala Igbo taa bụ kọmuniti efọt ọwụ ndị mmadụ town unions gbakọtara aka rụọ ụlọ ndị a were ya ha nye ya ndị uwe ojii n'aka mm-hmm. ụlọ ọgwụ ndị a na-akpọ Federal Medical Center dịka nke nọ n'Owere ụlọ ọgwụ steeti rụrụ hmm. federal gọọmenti Alvan Ikoku federal gọọmenti weghara naked College of Technology federal gọọmenti weghara kpọọ ya federal polytechnic mana ị gaa na mpaghara obodo ndị mpaghara Naijiria ndị ọzọ federal gọọmenti na-etiwe ala rụọ ụlọ rụpụta kpọọ ya federal University kpọọ ya hmm. federal polytechnic kpọọ ya federal College of Education kpọọ federal Medical Center town union Hmm. nne m mama m tụrụ ndị rụrụ Women Health Center n'Ụmụgụma nke Rochas Okorocha nọkọtara otu ụbọchị maliri si ọ na-eji were ya mee ya gọọmenti hospital <laughs> ihe ndị a bụ ihe kpatara ma ọ dị ịmanye aka na town union Rochas oge ọgwụ gọvanọ banyere town union meetings of different communities ọnọkọta si na ekposasịala town union na ya ahọpụtala piatical committee anyị ahụ na ihe a ka ọ na ha agala ọtụtụ ndị mmadụ anabata na-aza piatical committee elected recognized by the governor anyị ahụ na ya n'ihe gbasara ndị na-elekọta ahịa na Anambra steeti ya wụ na isiokwu ọnụ na-arụtụ aka ebe awụ na ọgbaghara ndị anyị na-ahụ abụghịkwanụ na ndị na-etinyere anyị ọgbaghara ndị a wụ ndị napara anyị ọgbaghara kama ọwụ na anyị akpụfuola isi akwa adịzi ebe anyị fadoro ya n'ọnọdụ ka ndị Igbo ya things fall apart ahụ na n'ụlọ gatis maazị oke achọrọ m ka ilebatakwuru anyị anya ebe ihe a gbabatara anyị n'ihe gbasara nhazi obodo social cultural organization olee ihe wụ town union anyị na-ekwu okwu ya olee ihe wụ nhazi obodo anyị na-ekwu okwu ya anyị kwesịrị ibido lebagharịwa anya n'ọnọdụ anyị dịka ndị Igbo ka ọ mara ma ọ bụ ụzọ ọ wee ụzọ anyị ga-esi nwee ike lọghachite n'ọnọdụ anyị ekwelụ m na mbido ka m kwee n'ife mmadụ niile kwuru ekwelụ m na nsogbu anyị abụrụ ihe niile anyị na-akpọ afa ọ bụrụkwana ihe ndị ọzọ ndị anyị akpọbere afa dịka Second Niger Bridge maọbụ ESN o maọbụ ọmata o ha ncha niile dịka isi kpa ya na n'asụsụ Igbo symptom mana ebe anyị kwụ kịta bụ ihe gbasatara etu anyị si achịkọta onwe anyị mana ọ bụrụ naanị na Town Union maka na Town Union agba ọfụ mana ife o dị mkpa ịkpa maka Town Union bụ na ụwa na-eme ntụgharị ọ mkpụgharị mkpụgharị ahụ ka eji ele nwa mkpi ọ bụrụ na anyị nọdụ ofu ebe ụwa na-atụ tụgharị, anyị mepee anya anyị ga-afụ na ọ bụrụ ebe anyị chere iru ka anyị cheburu iru n'ọzi ike ka anyị ga-esi wee nọgharịa maka na etu eke si anya anwụ bụ ọnya n'akụkụ nke a ọ tụgharị anya n'akụkụ nke ọzọ ya ka ụwa anyị na-ere atụgharị ka anyị na-afụ ndị ọzọ ndị bi ebe tere aka dịka ndị ọcha na ndị oyibo bịakwutere anyị anyị fụ ka ha si eme fụ ụfọdụ ihe ha na-eme ọ bụrụ naanị nke ahụ ka anyị chọbala ọrụ rapụba be anyị jebe ebe tele aka ijecha ọlụ ma ọ nụba ndị si mba ọzọ ma ọ kenyebe ndị nke anyị ka ndị ọzọ nụba ha ụwa ya a na-ebu ibu ụwa anyị na-ebu ibu ọ na-enye anyị ohere na ka a na-akpọ ọpọchuniti n'ụzọ dị iche ọkwa na ha ncha butere tawn union dịka maazị Odeluga bido kọbaba tawn union abụrọ na anyị nọkọtara ndị okenye anyị nọ nzukọ chepụta na ọ ga-adịkwanụ mma ka e nwee ụmụnna nwekwa tawn union ma etu nsi wee ghọta ya tawn union si wee bido bụ na ka anyị bido jebe ọrụ oyibo onye dịka mụnwa si Nnewi kwue ọmarịcha ọlụ n'Enugwu jezie lụba ọlụ n'Enugwu anọrọzi m ụmụnna m nso mana nlụwa Enugwu enwere m ike ịfụkwa nwanna ọzọ ma ọ bụ onye mụ na ya sizo si Nnewi wee pụtara. mana m mhm. Enugwu etu o sokwara m si wee fụọ Enugwu n'anya ndị ụmụnna nọgasị na Enugwu mee nzukọ enwere ike anọdụmala na nzukọ ha mana enwere m ọnụ ụtụ itinye ọnụ tinekwa ka a ga-esi ma ọ kwụsie ike si na iwu na nke a bụ ụzọ ka mbụ ọzọ bụrụ na ọ nwere ike ka m pụrụ ebe a maka onye njenje onye isi awọ gosipụ mhm. ya ruo ebe ahụ mmụta ụfọdụ ife n'ọzọ ike a ga-esi wee wee n'anya bụ ihe ụlọ mana ọ bụghị naanị nke ahụ ọ bụrụ na m bi n'Enugwu ndị ọzọ na-eme nzukọ ụmụnne mana onwere nwere onye mụ na ya na-ezukọ naanị mgbe nna lụrụ obodo m hmm. o nwere ka ya bụ ihe dị maka na onwere onye nke m dị ichebe ajọ mm-hmm. n'izukọ n'ime nwanne n'ịma na nwanne dị na mba ndị m rapụrụ be ha jee mba ọzọ ana m ekwu maka Enugwu, mana ụfọdụ na-ejebe ugwu awụsa, ụfọdụ na-eje rapụ gaa ofe mmiri gaa mba ọzọ dịka Amerịka n'ebe ahụ anọdụ ịfụ nwanne gị ma gịnị ọ na-asụ ofe ụdị asụsụ ma gịnị osi ofe obodo unu emekwa ka nwanne ebido nwewe nzukọ n'inwe nzukọ aha ka Town Union si taa maka na ihe Town Union pụtara ịlụ ụkwụ ka e were ezigbo ife amụtala na mba ka akụ wee lụọ ụlọ o wee buo ebe osi n'imezie ndị ụmụnna na-akpa nke ha n'ụlọ ndị taụn union a na-akpa nke ha na mba ha natazie nwee nzukọ ụmụnna nwee nzukọ obodo ndị taụn union na-asị nekwe ihe anyị mụta nekwe etu anyị chọrọ ga-esi nwee e wee nwee ike wee nwee nzukọ oge ụfọdụ gbaa ya izu etu a ga-esi wee mee ihe dị mma ụfọdụ bụrụ ihe a mụtara amụta na mba ọzọ ụfọdụ bụrụ ihe a fụrụ na-emebi ife na mba a ga-achọ ka e agbachibido tupu ọ bụrụ nsogbu na mba ahụ ya taụn union bụ ihe pụtarụ ka ndị be anyị chọpụtarụ ka ndị be anyị bido gaba ote aka bido nọgharịba malụ n'ụwa na-eme ntụgharị ọ bụrụzi ụzọ a ga-esi wee mee ihe gaa n'iru dị mma ọkwa etu a ka ọchịchị dị iche si batara na be maka na mgbe mbụ dịka ihe si ekwu anyị enwero ndị agha anyị enwero ndị uwe ojii anyị enwero ndị ụlọ ikpe nsogbu dị ekpe ya na ụmụnna ọ bụrụ na ekpecha ya na ụmụnna ọ bụrụ na ihe karịrị ụmụnna ekpe ya na n'ogbe ọ bụrụ na ife karịrị n'ogbe ekpe ya n'obodo ọ bụrụ na ihe gbasatara obodo na obodo ibe ya na na ọma ka a ga-esinwe ya ọ bụrụ egwu ka a ya agba bụrụ mgba ka a ga-agba bụrụ akụkọ ka a ya akọ ma ka a ga-esi kpezi ya na ka a ga-esi mee ka ihe dị mma mm-hmm. mana ka a nọrọzi nso ka ọtụtụ ndị jebela ọrụ oyibo dịka anyị si akpụ ya Union pụta ka e wee nwee ike iwe ihe si na mba wee ruo ụlọ ka e wee nwekwana ike ndị nọ n'ụlọ enwee ike izi ozi nye ndị nọ na mba gwa ha ka ife si aga na ife ha kwesịrị ime na ife dịịrị ha na ichetakwala ha ebe ha si ka ife wee na-aga ọfụma ya bụ na nhazi ahụ anyị mụtara n'ọgbara ọhụrụ n'ọgba ọhụrụ a apụtaghị na ihe apụtaghị na ọ leziri dịka otu onye na-ege anyị ntị maazị Chigozie Nwanjọkụ na-echetara anyị na otu anyị si nwekwa a social cultural otu anyị siri ahazi bụ obodo anyị nwere ụmụnna anyị nwere ụmụada ụmụ mhm. iwu ndị na-enye aka ileba anya ma ọ bụ esemokwu mgbe ịhazi ileba okwu anya na ihe ndị dị aṅaa hmm. dịka ndị kwuo maazị oke na ndị nọ n'ụlọ bụ ndị na-ezi ozi zigara ndị nọ na mbazi adịghị ama ama lekwanụ ihe na-eme n'ụlọ mmekọrịta dị n'etiti ndị nọ na mba na ndị nọ n'ụlọ na-enyere ndị nọ na mba aka ka ha ghara ichefu na o nwere ebe ha si pụta ka ahụ nke mbụ hmm. nke ọzọ abụrụ ha enwe ike mara nke dị mma ha na-amụta na mba welata ya n'ụlọ bụrụziekwa ndị nwekwụzikwara ike site n'ọnọdụ ahụ nwee ọnụ itinye ọnụ n'okwu ma a sị na e nwere ihe ahụ na-anaghị agazicha nke ọma n'ụlọ ihe anya na na aba ngwa ka ọnụ mụ na ọ bụla omegbu m ogbenye ojigi ya ala mmụọ ihe anya mụ na-ahụ ihe anya m na-ahụ na aba ngwakọ ọnụ na-ekwu ọ bụla uche ịghọta ihe m na-ekwu mara ihe ịghọta ihe m na-ekwu ezi nwanne m ọ bụla m ghara mana ndị ọ nọ n'aka ultimately ịhụ na ihe na-aga nke ọma n'ime obodo wu ndị okenye ndị ụmụada ndị age group group grade niile dị iche iche ọkwa n'otu a ka esiri hazie ọnọdụ ejiri rụọ ụlọ ọgwụ ụlọ ahụike rụọ ụlọ akwụkwọ dị iche iche ọkacha kemgbe ọgụ Biafra anyị rụrụ secondary schools mụbasịa ebe niile n'ihi na ọ bụrụ na onye ọbụla nwee ike leba anya n'ihe gbasara agụmakwụkwọ n'ala Igbo dịka maazị Ejike jiri tụrụ anyị aka n'isi mbido ị bịa na ala Igbo niile nakwa na mpaghara ọwụwa anyanwụ sọọsọ sekọndịrị skuul gọọmenti rụrụ wụ gọọmenti kọleji ụmụahịa mm-hmm. Omen kọleji Owerri mhm. Peace kọleji Enugu na ole nke ọzọ nọ na Kalaba. n'afọ Igbo mhm, mhm. ụlọ akwụkwọ sekọndịrị niile e nwere n'ala Igbo tupu alụ e, ọgụ Biafra wo ụlọ akwụkwọ ndị a na-akpọ mishon schools mana a na-akpọ ya admission schools ọ dịka nnọọ ka missionaries gara ham ga gwuru ego n'ala obodo oyibo bụbata bịa ihe anyị na-anaghị echefu ihe anyị na-echefukarị bụ na n'eziokwu eziokwu ọtụtụ ndị mmadụ jiri bute ụlọ ụka n'ala Igbo ọtụtụ n'ime ha agaghị ụka o nwere ike ele anya ya hụrụ ndị okenye ụfọdụ azụ onye a papa Ruben nke papa Tobias mana ile anya papa Ruben nwere onye onye isi ala ya na-ajụzi ka ezi ka o aza Ruben Ruben ọtụtụ n'ime ha Ruben ma Tobias na papa Thomas wa aha ha zara ejikwa dịka gasị na ha na-eje ụka ha jiri hmm. jebute ụka n'ihi na n'oge ahụ ha jee tinye ha ụlọ akwụkwọ the colonial administrations anaghị ekwe inye ha akwụkwọ ka ebido ụlọ akwụkwọ mm-hmm. mana ndị colonial administration na-enye ike ibido ụlọ akwụkwọ bụ ndị ụka mm-hmm. ọtụtụ n'ime ha ejerezie bụ ụfọdụ eje Anglican Church ụfọdụ jee Catholic butere na anyị ụka bịa hibere na anyị okpukperechi okpukpere ụka n'obodo anyị n'ihi na ha ghọtara ehiwe ụka ụka ga-ebute ụlọ akwụkwọ ya na ụlọ akwụkwọ ndị a rụrụ a na-akpọ mishon schools ụkwa community effort mm-hmm. ọ ndị mmadụ gbakọtara aka rụọ akwụkwọ rụọ ahụike ihe ndị a niile mana n'elu ihe ndị a ọkwa these traditional institutions ọ bụ ndị okenye ndị ụmụada bụkwa ndị wu ndị na-enye aka na-ahazi na-eme ka ihe ndị a na-aga nke ọma mm. isiokwu abụrụzie ya maazị Chima Korie na ebe ọ nọ na-ege anyị ntị ọ sị it's good to think about the emergence of town unions in the context of struggles over economic and political resources. It gave a form of legitimacy to views and demands and participation in development agenda. Eziokwu eziokwu ihe maazi Chima Korie ọwa historian na-echetara anyị ọkwa otu ihe anyị na-akpa nkata ya ebe a n'ihi na o wetara anyị mmepe obodo n'ihi na ọwụ ndị Igbo hụrụ ka anyị siri ọ dị ka oge anyị chetara n'ụra nwee ma mmekọrịta anyị na bekee anyị abịahụ na ndị Kalaba na ndị ụmụnne ndị agbata obi anyị n'ọdịda anyanwụ agamiela anyị na-agbazi ọsọ ka anyị gbakwuru ha n'ọsọ ahụ anyị na-agbakwanụ anyị gbara ya nke ọma gbakwuru ha mana ihe anyị na-ajụzi ugbu a gịnị meziri hmm. onye ihe na anyị ịma na ka a na-akọ akụkọ iro ọ nwere akụkọ na-echeta nwere m ike ịkpọ fịafịa ọ dịka nke ọja adịrị mhm. enyere opi ọ fụgide ruo na nke ndị mmụọ gwa mgba merie nata Oluzie ka nwunye di nne ya nere anya fụ ọmarịcha ife niile amarọ m na ọja dị onye nke na-agbapụta ọfụrụ ndị mmụọ afụo opi kwuo ife ọwụ udu ma nke ọzọ bịa ọkụwa etu esi gbu ebu ife niile ọ na mhm. ka nwunye di fụziri ife merụ nwa nwunye die ọsi onye nke ngwa binye so ọ bụrụ nwata ibe gị mere ife iji marakwa ka o si je ije nke gị o welụzie anya ukwu wee jee nke ya oluzie ogere ntị ife a na-agba ya ife ebe obi edowe akụ na ụba na ife ọ ga-ebute opi a sịrị ya fụọ mgbe ọ ga-afụọ mgbe agwara ya udu asịrị ya weta ojue n'anya fụ nke bụkarịchara ibu buru ya nawa pụtazie kụwazie ọ na lube ha nsogbu wee dị ịjụọ mm-hmm. m nke awa akụkọ ifemelụ n'ala Igbo maka na ifemelụ bụ na ka ebido tawn union ka o si aga bido ma development na ife ife ndị ọzọ dị ya ndị fụrụ ka ndị jere akwụkwọ na ndị nọ n'isi na ndị bidoro ife ọs wee mee na etu esi eme ka ife si aga Tozie ka anụba afa ha onye ọbụla chọwa igbu ozu na ha isi na ngwere asụsụ ha chọrọ ndị be anyị na-asịkwanụ na o nwere mmadụ ka o nwere ego hmm. mana ndị ahụ n'ezie anya kwuo nwere ego rapụ maka inwe mmadụ kwuo okwu ego onye ahụ rụọ sị ka ya pụọ jee jee gbuo ozu na ha isi etu onye asịrị mana ọ ghọtara ojiro ngwa ngwa ahịa ma ngwa agha ma ọ bụ ngwa ife ọbụla e kwesịrị iji wee jee nyawa ọrụ onye ahụ eji onye mere ụfọdụ ga-eji pụọ si na ha so ibe ha eje obodo oyibo ọ jụrọ ife a na-eme n'obodo oyibo ọ bụrụ akwụkwọ ka ọ kwadoro ego ọ bụrụ afịa ka o jere ịzụ ọ pụzie pụta n'ụzọ mmadụ si ya na mma ike gị ngwu iburu gafee na ilu ebe ahụ nwanne echi enyeghị ego ra ka enyi o mere ma o nwere ike ịtụrụ aka si ifuru onye dị etu a n'ọkwa ya ka onye ahụ ji baa nwoke arapụ iji ụbụrụ Chukwu nyere ya ka o wee jee uche dịka ya soro ibi jee gbuo ozu na ha a na-ekwuzi asị ehe naọkwa onye bụ ụnụ ife ka eji mara ụnụ ada eme ụnụ eburu ntụ ada eme ụnụ ezuwo ori ada eme ụnụ akpalụ kredit kaadị mmadụ ma ọ were afa mmadụ ee nya ife na-ekwu ugbo na ya arapụgo isi ife chọrọ ife ife na-ese rapụzi ife anyị kwesịrị ịchọ nyaa ndị be anyị na-eji eziokwu malụbu anyị na anyị na-asị na ojiọfọ ga-anụ o nwere onye ịma kịta na-agba ọgwụ nwa ọba anyị ejiọfọ na o nwere onye na-agba ọ na-ekwu ọ sị na ya ji ọfọ ọfọ na ogu bụ ife na-edubu anyị mana tata onye ọbụla ga-asị gị ka akpata ego ibi kpatalụ ọ nwee mụ na ya na-akpọ ọsị mụọ na nsogbu dị ya na onye jere ụka onye mere baptizim ọ na-aza alụba ọ bụrụ na ị ghọtara ka ife ọwụ si aga kedu ka ị ga-esi ma mgbe imelụ hmm. nke ọma ma ọ mgbe imelụ nke ọjọọ ijiri ọfọ ịmaana hmm. <laughs> ife dị mkpa ịrụtụrụ aka maazị fada Ọkigbo bụ kedu izi ife mere anyị hmm? mhm. maka ị na-anya eh, bụ Chinua Achebe ọ depụtasịrị ife a n'akwụkwọ Things Fall Apart, Arrow God, then No Obi Okonkwo ahịa ịfụfụ ka ire si ji nwayọ nwayọ na-aghasị maka na ị anya mgbe ebidoro mgbe Igbo si na mmazi anyị si na vileji nwere afọ ịmaatị ya bụ where the economy na vileji was agrarian ya bụ ịkọ ugbo wee baa taụn bụ also the economy na towns were mercantile n'ịzụ afịa ee ịzụzi afịa ma biznes e wee create urban center ọ ka nwee value system o nweela ife Igbo na-asọ dịka maazị oke na-ekwu onye a na-ekechi ngwugwu ga-ajụ ese maka na ọ nwere mfe ga-abịa iwelu na luo ụlọ nne na nna ya jụọ ya ese nna mụ anyị makwa ụbọchị iji ụkwụ wee jebe ọnịcha kedụzi ka iji wee welụ ịnyịnya igwe wee na-anata nna ya ka ebee ka i si bute ego ọgba tumtum igote nna ebee ka isi weta ka ife ị na-alụ n'ọnịcha ka ife ị na-azụ ife a niile bụ sọsọ ezinụlọ na-ajụ ese ọgbọkwọ nna na-ajụ ese ọgbọkwọ ndị ogbe ọgbọkwọ ndị ụmụnna ọ karịsịa ebupụe ụmụnna kedu ife m na-ekwu maka ọ bụ ezinụlọ ụmụnna bụ ndị na-ejiba aka onye ọbụla na-aga were eziokwu were ịtụ egwu wee na-aga mana ị na-anya mmekọ anyị na ndị ọcha ọtụtụ ife famịlị anyị bụ iwu itisa ya bụ eh, ife bụ ife Igbo ji wee fala isi bụ ezinụlọ ụmụnna maka o nwere akwụkwọ eh, maazị Ekechi delu Chima Korie bụ onye efu eh, maka ya o wee na-akọwa etu ndị ọcha si wee bata obodo Igbo niile ụfọdụ wee na-akụri ife a na akụli bụ ka unu ghara inwezi nye abata obodo agba ọkụ mana ife nji si na eh, ọ bụrụ na a na-abịa betete a na a na-abịa betete na ọmaliko na-enye nsogbu etiri ọmaliko mana what they were attacking was the core of our culture belief system anyị and value system anyị igosi na nke fa ka mma anyị si na chi na nke anyị adọzi mma ọfọ webata waran ndị niile ha mee waran chief abụrụ ndị obodo wepụta ọ bụrụ ndị nze ọ bụrụ ndị sala ile ọ bụrụ ndị obodo ji pịla aka ịnwa a na-asị obodo pụta ọpịa aka pịta mmadụ wee wepụa n'ọchịchị etu a ka ndị eh, ọchịchị nchigbu ndị ọcha si mesịa ewee bakwafu nke a abazi na anụsịrị ọgụ Biafra ndị ndị Naijiria na ndị ugwu wee wekwazie agha wee sorokwa usoro afọ wee jiri nwayọọ wee baa anyị ime rue na kịta na ndị na-ewepụ ife na-achị n'ala Igbo bụ ndị politikal pati ilue na ya politikal ụbọchị asị na enwe godfad ofu onye o wepụta ego osi na onye a ka adị mmadụ na-efe ife na-eme na Anambra na a na-azọ gọvanọ na apụga ọtụtụ mmadụ ji egba asịagba akwụkwọ gba onye ọbụla bịa were akwụkwọ ọ ga-eji wee bụ na ị ga-adọ ndọrọ ka isoro dọ ọ na-emefusi ego amara na onwego ndị achọ na ndị achọrọ meziasị oke ka abịa nene ee eh, ke ka esi emasị mba n'onye a n'onye a emepụta achịpụtala anyị mmadụ eghere eghe ndị ndị Igbo a na-azọsi kedu onye anụnwa bụ olu ka onye nke abụ efulefu ka onye nke anụwa bụ eh, eh, aga m efu ka a ga-arọpụtazi unu jegoro na poolu nwa tụsịa binyesi aka n'akwụkwọ tupu na na-ebinye aka n'akwụkwọ akpọọla unu rizọltụ nya bụ ifu na ọchịchị adọrọzi anyị n'aka ọ na maazi maazị ụkọchukwu tụrụ ilu n'ọbụ nwa egero nwa na-enupụ isi butezila udu nchiche na kịtịkpa na elu elu na akpị wee bịa tiwa n'ala Igbo ọbụrụzi nwa na-ege ntị ọbụrụzi nwa na-enwe nsọpụrụ ọ nwere nwa na-eze ndụ ka anyị wepụtazi ka o soro nwetala wetala anyị ife ọma yana igbo anyị ga-elu ihe ọfụma mara ka anyị ga-esi bido bụrụ wee tinye azụ ya na mkparịta ụka e jiri bido n'iko akpọkwara ya iwo renaissance renaissance kwana ichigha azụ anyị arụtụla aka ọtụtụ ihe ndị a anyị ahụ na kembụ otu ihe m ga-asị anyị bitụrụ aka dị mkpa one pillar ihe gbasara nchigha azụ n'ọnọdụ anyị ejirimara anyị dịka ndị Igbo our culture and our value system dịka onye na-ege anyị ntị maazị Chigozie Nwanjọkụ ka na-arụtụkwu aka our value system ọ value system ahụ ejirimara anyị omenala anyị ọdịnala anyị nghọta anyị ihe gbasara otu ụwa si adị bụ ihe nyere anyị aka ihe a na-ekwu okwu akụrụ ụlọ taa ọkwara ya wụ ihe ka maazị oke ụkọchukwu na-akọwa taụn union otu o siri bido ma aha kpọọkwana ya akụ ụlọ ihe a ghọtara mgbe ahụ na nwata ụkwụ nganga na okenye isi awọ nọ n'ụlọ rụọzi na ịmataravụ nwata ụkwụ nganga ka okenye isi awọ n'ụlọ kama ọ ịmara ihe ahụ ị hụtara dị mma ga-ebịa kọwara okenye ha ewere ụbụrụ isi okenye isi awọ okenye leba ya anya atụkọta isi mara ka eme ya ọ dịrị mma nke ọzọ m chọrọ ka anyị letụkwu anya a na-ekwukwa okwu ihe gbasara nhazi obodo social cultural organization kere ga-enyere anyị aka na mmepe obodo n'oge ahụ onye kpata ga-elọta ga-enye aka ahazi obodo ọ ya na arụrụ ụlọ akwụkwọ ọ ya na arụrụ ụlọ ahụike esi m n'ụlọ bata na nso nso a agara m Nnekede bụ Nnekede sekọndịrị skuul bụ sekọndịrị skuul ndị Nnekede town union community gbakọtara aka rụọ ụlọ akwụkwọ a Nekede secondary school n'ode arụrụ ya in 1970s n'ebe 1980s na ụlọ akwụkwọ ndị a bụ ndị rizọtụ wayek rizọtụ ha na-abụ ndị e, ewepụta ndị ụmụakwụkwọ ha used to have some of the best results na WAEC in the country. Obibi na. ile anya ọtụtụ ndị wuru ndị ntorobịa gbara ọkpụrụkpụ na Nnekede taa bụ ndị gụrụ akwụkwọ na Nnekede secondary school ma gaa nara secondary school gaa na Votek Technical College jụọ ọtụtụ ụlọ akwụkwọ niile ndị a wụcha mbọ agbara ha union ka ị na-ele ụlọ akwụkwọ ndị anya ọhịa na-eruchigide ha ụlọ akwụkwọ na-adakasị mmiri na-esi ebe niile enweghịzi ihe dịka a ajụzisi ihe ọwụ ihe mere anyị eme ka ọ gịnị. ka mmadụ ji isi koro na-aba ụzọ niile na-aba sọọsọ dọtị dọtị ebe niile na-aba pọtọpọtọ pọtọpọtọ ofu onye guzu nwụchara isi wee sị na aba bụ parapara o ruo mgbe o furu ya n'anya o wee sị na aba bụ pọtọpọtọ n'echi ụka onye isi abụkpu were ire gị kwesịrị ọnụ ngwanụ ihe na mụ na ahụ ihe na mụ na ahụ na-aba ngwakọ ọnụ mụ na-ekwu anyị na-ekwu okwu dịka maazị Chima Korie rụtụrụ aka ebe o si na-ege anyị ntị na-ekwu ihe gbasara mmepe obodo na town union taa ọ dịghị m ka mara ọnụ n'ụlọ ma ọnụ n'ụzọ anyị ka na-eche echiche otu a ga-esi mee weghachite mmepe obodo a n'ihi na the structure that permitted those initial development are being constantly assaulted ọtụtụ a na-ekwuru okwu ya ndị ụlọ n'ugwu na-agwara anyị na ụnụ na-ekwu na ụnụ chọrọ Biafra na ụnụ chọrọ Biafra ụnụ ga-ala mana ụnụ na-ala onweghị ụnụ ga-ewere ala nsogbu adịrọ mana maazị Ejike achọrọ m ka itinye otu ọnụ n'okwu a ọ dịghị ka ilebagharị anya looking back for reinvestment ọwụ would that be another pillar ka ahụ ọ ga-awụ otu ngalaba dị mkpa iji nye aka weghachite ọnọdụ anyị dịka o siri dị ịma enwere eh, onye nga nọ nnọọ a na-akpa nkata na-ekwu ihe na-eme n'obodo na-ekwu ihe n'obodo asị ya na-atụnye n'ọnụ asịcha o buru ibu nsogbu Igbo n'ihi na m alabiele ma ị jụọ m ihe ikwu, ihe ebe ọ nọ jọ njọ ugbu a wụ na enwere mgbe ọ ga-awụ akpọ oku hapụdụla ụmụnna kpọọ oku n'obodo si ndị mmadụ latanụ mara ihe a ga-eme alata akwanyere ndị okenye ugwu anọrọ ala kpaa nkata kpaa nkata ahụ ya ghọọ ngịga ejizie oji ee ụmụ okorobịa lekpena ihe ụnụ ga-ahụ ụmụ agbọghọbịa lekpena ihe ụnụ ga-ahụ ndị nne lekpena ihe ụnụ ga-ahụ mm-hmm. anyị nwawụzi ndị okenye anyị nwa na-atụnyezi alụ ikpe oku taa onye ga-ahụ dịka adịka maazị odeluga kwuru ihe a oge krismas bụ mgbe igbo ji alụ ụlọ ọ na-awụ bitwin 23rd to New Year ị gaa nọ township niile n'ala Igbo ya dịka ọsọ agha maka gịnị onye ọbụla na e, Naijiria na n'obodo ha ọ mgbe ahụ ka eji kpọkọọ ụmụnne na ụmụnna tụọ alụ eliha ugbu a Krismas etinye revival mega revival onye ọbụla gbara gbagawa Abịaokuta gbagawa Legọs gbagawa mgbe niile a na-agbaga Mountain of Fire. n'ihi na anyị aghọtahụ ihe a na-ekwu anyị aghọtahụ ihe wu ihe ahụ na-ejikọta Igbo oge Krismas na e, Ngamshi e, ego dị egwu ekwuona ma ego adịghị egbu ewu aga n'obi onye ọbụla mkpọrọ onwe nwoke ma mụrụ gị echi ị ga-anọ n'obi ekewe kewe kewe kewe ị ga-eketa oke gịnị ka ọ na-akụzi na unu niile na-ekere otu enweghị onye oke na wa na-eji ha e ihe anyị na-akpọ ịgba nta nta mkpụrụ ọka ọ ndị ọzọ na-eri ji anyị nwa na-agba nta a na-agba nta mkpụrụ ọka ndị ome niile ị ga-agwọ ee agwọrọ agwọ gụpụta n'obi ụmụ nwoke niile ka ụnụ ha ga-esoro ihe ọ ụmụ ihe a na-eme obodo echi ike ịbịakwanụ nga ahụ ndị okenye ebunye ha oche na e, n'isi anaghị eme onye nwere ego na onye na-enweghị ego ọ ndị okenye na-ama ekewe kewe kewe e na-ekekwenụ e, e, onye imechi amụrụ ya otu ịga aka gị ịkụ ya lekwa nwa amụrụ echi ịbịa ịbịa ee ọ ụmụ ihe a na-eme gị nwee obi gị anọrọ n'obodo mm-hmm. ugbu a e nwere ndị na-anaghị alazi ụlọ atọ ihe ọbụla e na-eme ha gogodo ịla ala ha nọ tuawa ha gbapụta họteelụ ebe ha na-aga elekwana otu ị ga echi bido meziwo obodo under such circumstance hmm. ịjụọ m n'uche m oruole ọmụọihe ịma ekwuchakwa anyị asị politiks dị mkpa politiks dị mkpa n'ihi na mmebi obodo mebiri buru ibu mhm. mmejie ga-ebu ibu ọkwa mmadụ ga-ewepụta onwe ya sị m etinye ihe na steeti a ga-eme ka e weghachite otu Igbo mhm. maka na ọ gafeela ihe otu onye ma mmadụ abụọ gị mhm. n'uche m ọkwa ka uche m dị <laughs> ndị na ego anyị ntị oge anyị na ha agala mana ọ bụrụ na anyị leba ya anya n'ụzọ dị iche ọ dị m ka otu ihe anyị na-arụtụ aka otu ọ bụrụ na o nwere ihe anyị na-amụta na mkparịta ụka anyị na enweta agwụna. bụ na n'eziokwu eziokwu anyị nwere ọwụwa isi anyị nwere ọfọ ọsịsa anyị nwere ahụ ọkụ na-eme anyị n'ala Igbo mana dịka ndị na-arụ maazị Ejike na maazị Odelogo na ọrụ ahụike ụlọ amarana na ahụ ọkụ na-eme mmadụ isi na-agwa mmadụ maọbụ afọ na-asa mmadụ ihe ndị ahụ wụ simptoms mhm. e ihe butere ihe. ọ e nwere ihe butere ọtụtụ oge anyị na-agwọ dịka ọ dị ugbu a ụtụtụ ka onye isi onye isi na-awa gị echeta m oge a na-eme advatizmenti ndị panadol. ha sị gị if the headache continues after two days go see your doctor. isi waa gị gafee ọwa gị taa gị ṅụọ ofensi waa gị echi gị ṅụọ ofensi ka gafee ụkpụrụ ụbọchị abụọ ka ahụ dọkịta gị ihe ọzọ na-eme gị ka ọ dị ugbu a o doola anyị anya site na mkparịta ụka anyị na-akpa na n'eziokwu eziokwu ndị uwe ojii emekpala anyị ahụ ndị ugwu emekpala anyị ahụ ndị Fulani emekpala anyị ahụ ndị agha emekpala anyị ahụ ndị ike dị nke ee eh, ihe ndị ahụ isi ọwụwa mm-hmm. ahụ akwụ ọkụ mm-hmm. mkparịta ụka anyị na akpata na-egosi n'eziokwu eziokwu na ọ dị ka ihe na-esi nwa mbiusi ya n'ọgwụgwụ mm-hmm. ọ bụrụ na o nwere ihe anyị kwesịrị ịmụta na mkparịta ụka anyị na akpata bụ na nke mbụ bụ na ụzọ ihe abụọ na ndị Igbo ọ bụrụ na ewepụ ihe ndị a niile mana anyị agwọ ihe ahụ na-arịa anyị isi ọwụwa ka ga-abịa ahụ ọkụ ka ga-abịa abịa mhm. eleghị anya ya bịa n'ụzọ mgbe ọzọ ga-alọghachite ọ ga alọghachite n'ụzọ a na-enweghịzi ọcha ga-esi mee ya eme mhm. ya bụ na we need to be talking about Igbo Renaissance mhm. ka anyị na-akpa nkata na-agba isi ghara aghara ihe ụcha anyị ga-esi nwere onwe anyị ọ dị mkpa na anyị were oche gụọ onwe anyị ajụjụ gịnị ka Igbo chọrọ oge anyị na agala kwarapụ kwarapụ o nwere ihe ndị ọzọ anyị chọrọ ileba anya wụ otu m chọrọ ka anyị tinye ọnụ n'okwu n'otu mgbọrọ eleghị anya n'izu ụka ọzọ anyị elebazikwa anya na mpaghara ka ọzọ aha anyị chọrọ itinye ọnụ n'ihi na ọ jikọtara ọnụ na n'eziokwu eziokwu bụ dịka maazi Chima Korie siri kwuo na Town Union and Development Agenda ee mgbe anyị bidoro mkparịta ụka ikoro a o bidoro anyị siri ya banyezie n'ihe gbasara ahịa na declaration si ya banyere the Eastern Nigerian Development Agenda Plan n'oge n'okpuru n'oge nwa amaala anyị bụ Michael Ọkpara na bụ premier hmm. ọtụtụ enweziri otu dịka the town union wee nọkwa n'otu n'oge ahụ kwa na-ewere ọtụtụ ihe a na-asị channeling that development agenda mana ọ dị m ka otu ihe ọrụ na-enweghị onye mere ya ma ọbụla dị maazị Michael Ọkpara na onwe ya na ndị aka na-ebịa ndị so na-achịkọta mpaghara ọwụwa anyanwụ n'oge ahụ ọ dị m ka otu ihe a na-enweghị onye mere ya n'ụzọ pụrụ iche bụ an effort to lee organize and coordinate and synergize between the state, the regional agenda and the town union agenda. nke pụtara na eleghị anya anyị ga-elebagharị anya n'ihe a mara ma o nwere ka a ga-esi weghachite ya and work together as a regional block. Maazị Oke nwere ike ịtụnye ọkụ ahụ ọnụ. Ee, eh, maka na ihe ikwuru ihe ikwuru doro anya etu si ghọta ya maka na anyị na-atụ alịrị anyị enwero ndị ndu nkịta ha pịtara aka na apịa aka na ada apịta mmadụ na ndị nọchiri anya ma ọ bụ ndị gochiri ụzọ ihe gbasatara ọchịchị anyị nwa na-ekwu dị mkpa bụ ndị akarị ogolo ife o ji etu ahụ bụ na dịka a na-emebu n'ụmụnna na anọdụ n'ụmụnna onye ọbụla ma ibi ya mm-hmm. ịma nke nwanne gị na emegbu malụ aka ọrịa mara akara aka a, na onwere ike ife ga-esi wee asị onye a onye a na onye a na nke a maka na-amara ihe ha na-emenwu ka anyị bi tupu ndị oyibo abịa o nwere mgbe a na-anọkọtasị onye a biko gị jee gụọ medịsịn ka a na ị ga-abụ dọkịta onye ahụ tota ọnwụ na o soro nne na nna ya kọwa ugbo Oso ha lụwa ọlụ aka ha na-alụ maọbụ o onye ọzọ jebe ahịa mụba ahịa ọ bụrụ nke ọ na abụ anọkọtasizie na yunivesiti bụkwazi ndị ji mma jide ọgụ na ịchọkwazie jenene egzam ịpasịta nne ịgụọ nke ma ga agụkwana nke a na ọ dị eweta ego ịgụ ọka onye ọbụla na-achọ kere akara aka ya ma ọ bụ na-esonye ife ezinụlọ na o nwere onye na-agbapụta sị na onye a na-achọ ọrụ maka ịpụta isoro ndị be ụnụ lụwa ọrụ ma ọ bụ isoro onye ọzọ kịta onye pụta gụchazie akwụkwọ chọba ọrụ mana ka taụn union pụtara ka ebido jebe ọrụ oyibo o nwere ozi ka esi wee mee ka ya bụ omenala anyị e nwere etu ndị mmadụ si n'ọrụ n'ụlọ bido achọba e, ụdị ife onye ọ na-eme ọ bụrụ na onye nọ ebe a na-akọ ndị ma na-afụ na ọ na-achụ ọsọ ọsa ụzọ kpọọ ya dị nta ngwa bịa malụ ka ha si eme anyị rapụzie bụ ife ọ bụghọkwa na anyị rapụrụ ya chanchabụ maka na dịka anyị rụtụbuo n'aka mbụ o nwego onye oyibo gbadalụ afịa Legọs jigata na-agwa ndị bi n'ụzọ ebe a na o nwere ụdị ebe afụrụ ndị na-eji ego akwado afịa na etu esi eme ọfụma karịa ụdị ife afụrụ ndị Igbo na-eme n'afịa Legọs ya na ife a na-akpọ ndị oyibo na-akpọ venture capitalism a na-agụcha ma MBA wee na-akụzi ọ sị ha na ndị be anyị na-eme ya na-agụghị akwụkwọ anụ na ọ bụrụ naanị na a na-akụzi etu a nọọ na anyị nwere etu esi emepụta nya bụ ife na-agala onwe ya na onye ji ịmụ afịa mụọ afịa ọ mụchakwa afịa kpọtapụ akụzirie o si n'aka nna ya ukwu na-egbu esikwa etu ahụ kụziwelụ ndị ọzọ o nwere ozi ka anyị si gụbazie akwụkwọ ahụ si ka anyị welugoro ife a fọmalizie ya etu ndị oyibo si mee nke adịghị na akwụkwọ ime ịgụcha enye gị MBA anyị agụrọ nke anyị etu a kama onye agụrụ akwụkwọ gụọ nke a ga-eji ba mahadum anya na-enye ya anya na onye ahụ akarị mbi onye ọ nwere ụlọ aka ọ bụ onye ọmụrụ afịa onye ahụ asizielu ka ya gosigo nwa jere akwụkwọ ya kaghị malụ ikwu okwu ya nwee were ego ego debe na tebụl maka ego ga-ahara ka nke nwa aha aka akara weta anyị adọwazie ndọrọ ndọrọ enweghị isi na-azụ isi na-achọ onye ga-egosi na anyị esigo ogologo mana ọ bụrụ na anyị bido kịta taa bụ bido kịta debara ife anyị malụ ka anyị ga-esi dozie ka ọ ga-abụ anyị nwa nọ na mba ụfọdụ n'ime anyị ka na-eme ife dịka taụn junior ụfọdụ na-eme anyị ime anyị na-eme ife gbasatalụ ọ bụrụ ọzi sọsọ taụn isi nọọ na anyị niile ewu ụmụnne na igbo nọ na mba na nwanne dị na mba ọ bụrụ na anyị bido nebara nyawa ife anyị taa taa na ugbo na nwanne echi anyị ga afụ ka anyị si dozie nyawa ife ka ọ ga-abụ ife a ndị bidolu ma Town Union o ma ndị tile aka n'ọchịchị na mbido wee hazie ma Eastern Eastern steeti tupu enwee agha anụ na a ha ji bido dị dịka ndị Igbo na anyị nwee tili ya n'aka na anyị wa ma nara ndị ndị enyi mba ọ bụla mụgharịa ụzọ ha nkwa n'agha aga ya agawo ụzaba ngwa anaghị aga ya agawa ya owerere obi anaghị aga ya aga ụzọ efi na anaghị aga ya aga aba ngwa aga ya agawo ụzọ ha nke anaghị aga ya agawo ụzọ niile anaghị aga ya aga na aba ọ bụla mụgharịa ya ma na maazị Okigbo na ife ị na-ekwu ma gọọmenti ọkpara na ndị obodo ka na-emekọ ịma ọkwa ọkpara bidoro otu atụmatụ ọ gwazikwala obodo ego sịa ọ bụrụ na unu chọrọ ịlụ postal agency ya bụ ka e wee nwee ike unu wee na-anabata leta maọbụ kebụl or telegram na unu weta okpu narị naira na nyanwa ga-enyekwa unu narị naira ebe a ka o si wee bido wee bido wee gbanyebelụ ndị nọ n'obodo ugwu na ọnwa efefa chọọ ime ya ga-enyefe ọgụ fanwe sozie ya ego fanwe metọpịa ọ bụla aka nikwa aka aka akwa aka ni ya ihe na-achọ ịkọwara ife ka ọ ghara ịbụ na nna manye gị aka n'ọnụ eh. ihe m na-ekwu okwu banyere coordinating yes grassroots town union effort and the regional government effort was already in place mhm, ofu ife ọzọ ọkpara nta melụ na azụ iwe bụzi bụ pakpara oke dịka maazị e, okekwu o nwee fanọ na asụrụ na oke na ọ ịgụrụ akwụkwọ na isoro mba ama mgbe achọọ ndị ji ego akpọ ọfa achọọ ndị nkụzi achọta ha achọọ ndị na-eso moto achọ akpọta ha ma ọ bụ ndị ọrụ ụzọ ma ndị na-azụ afịa ma ọ bụ ndị na-azụ na ụmụ nwaanyị so agalaba Igbo niile tinyere aka bunubunu ọ bụrụ ndị ọkachamalụ akpọ ndị nọ na mahadum oke na ebe dịka mgbe ọ na-osiri ọnya Eastern Nigerian Development Corporation ọnwa amadi America bụ Dr. Letos ka si na ị na-eche uche ọfụma wee ya mmadụ dịka Pius Ọkaigbo ụkwụ anyị ụkwụ na ofu onye kwa abadi mmadụ ịtọ ịnọ ndị Igbo gụrụ akwụkwọ ụfọdụ gụrụ ekọnọmik eletrọniks ụfọdụ bụ development tifafa ji esolu wee chịkọba ka agba izu kedu ka igbo esi wee ka isten region ga-esi bịa n'iru ife a na-emekwa ọbọkwọ soro ala igbo ka o nwetara atụmatụ e, e ga-eji ga n'iru otie nke ndị ochie na nka kalaba Port tinye obudu ma ndị ngalaba niile dị na Eastern region kafancha niile chapụ n'oge kafancha ebe niile ka ebe niile nwụlọ chapụ ka ya bụ Eastern Naijiria wee gaa n'iru mana ọ mmadụ na-eche uche hmm, ofu ife gbula anyị n'ike na mgbe a ga-akpa nkata ọzọ ka anyị manye ọnụ ihe gbasalụ ọchịchị maka ọchịchị ọbụrụkwa e, ọkụ nwata na-agba ngaranya kedu ka anyị si azụ ndị na-achị anyị kịta and ebee ka anyị si edute ha ebee ka anyị si akpọta ha ị na-anya ndị ya niile na-eme politiks onye ntigide agboro tolu wee nụọ ọgụ a na-asị na ọ na-anụ ọgụ politiks asị na olu ya ngwa nna jebe ka ije haus osi na haus ọga sineti osi sineti asị ya ngwa bịazịa ka ịbụ gọvanọ gọvanọ ochi na gọvanọ pụta ochi ya kwa steeti onwekwa ife ọlụpụta ahụ ife niile oje onwekwọ isikwu ya nwoke na akwụkwọ ka amalụ maka isi je nke izizi tupu e wee nyekwa ozikwa ha ọzọ mba ọ bụrụ ịnụ ha na-ekele onwe ha mana ife niile a ịjụọ Igbo kịta asụba ebee ka anyị si achọ arọpụta mana gbuo nwata tolite ọbọ ọgbọ afọ aka ọrụ ya n'obodo n'ọgbọ osi n'ọgbọ na-eto ọ na-eto n'ọgbọ na-eje ozi n'obodo ewee ka aka ọrụ ya dị ọ nakọta ọ chapụta ọnwa ozi a ga-ezi asị na onye na-emenwu nke a n'ọkwọ Nnamdị na-emenwu ụdị a ọ na-eji ozi mara kịta onwere ozi ebe eji aka mgbe anyị nwe na-eto emewego apụ ọrụ oyibo onye bụ klas mọnịta na emesịa bụrụ prifekt o mesịa bụrụ prifekt o jebe mahadum ike ruo bastion wee sie pụta chapụ ọdị ndị atụ ka a ga abụọ ọ ya na-asị mba na onye a nọọ mmadụ eji eji ife ewee kpọpụta ya kịta ụmụaka nọ kọleji ụmụaka nọ yunivesiti nwezie na azụ nwere nke ife asị na na-eti kọl onye nwe egwu. a na-emekwuzi student union election kịta ha nọ na gọvanọ na-etikwuzi eti ọnụ maka ife niile gọvanọ na-ama izi aka na ya ọ fụkwuzi ka fa na-ama ikuzi aka na nzukọ ọgọst mitin ụmụ nwaanyị o nwerozi ebe ebe akaza anọrọ ife onye kwara ụkwala ala Igbo ma jụọ kedu onye ọgụ ọ bụrụ na ha mụrụ onye ọgụ na asịsị akwaziri ụkwala ọzọ ọ dị maka ọchịchị nchịgbu a na-egbukọ Igbo na-achị ya ọgbọkwọsọ ndị Fulani maka ndị niile nọ n'ala Igbo so achị n'ala Igbo bụ ndị Igbo ebe ka anyị anyị na-azụzi ebee ka ha anyị eje anyị ajụrụgodifa nwoke ebee ka iduru anyị eje ya n'eziokwu eziokwu ụmụnne m na ụmụnna m na ndị na-ege anyị ntị igbo na-ege anyị ntị oge anyị akụwala kwarapụ kwarapụ aga m etighachi ihe a n'aka maazị oke ụkọchukwu mana ka m rụtụkwuru anyị aka n'ihi na ihe isiokwu anyị taa bidoro na n'ihe niile ndị a na-eme n'ala Igbo ọgba aghara enweghị aṅụrụ aṅụrụ mmiri tọgbu iko arahụ ahụ e, enweghị ike dina nọ akwa mechie anya rahụ ụra ka ụfọdụ na-akpọ insekuriti na ihe niile na-arịa anyị ee ajụjụ anyị jụrụ ọ bụrụ nnọọ na-ewetuo ewepụcha ihe ndị a niile ọ ka adịrị anyị mma ọkwanụ ajụjụ a dubatara anyị n'isiokwu anyị taa nke gbachitekwara anyị na ntọala anyị abịa anyị ahụna na ndị na-ege anyị ntị ụnụ ahụna na nkata anyị taa egosila n'eziokwu eziokwu na ihe ndị a abụghị ya bụ isiokwu bụ ihe na-arịa anyị hmm. na Igbo anyị anyị chọrọ ọ dị mkpa na anyị ga-eleba ihe a na-akpọ Igbo Renaissance Renaissance ka pụtara ịlọghachite ribat ịlaghachite na ejirimara anyị n'ihi na otu nwoke na Britain a na-akpọ Um, John S. Mill, Stuart Mill, ọ there can be no great improvement in the lot of a people until a change has taken place in their fundamental mode of thought. Ọ bụrụ na m tụgharịa ya n'asụsụ Igbo na agaghị enwe mgbanwe n'ọganihu n'ọnọdụ ndị mmadụ ruo mgbe e nwere mgbanwe n'ụzọ ha si eche echiche hmm. Ya hụ na anyị Igbo anyị kwesịrị inwe mgbanwe n'ụzọ anyị si eche echiche mgbanwe ahụ bụ ịlọghachite ejirimara anyị n'oge gara aga anyị ejiri m ihe rịba ama onye ọmụmaatụ dịka ha na-akpọ ụdara ụmụ ji kọwaa ya when you fall too far away from your root. n'ọnọdụ anyị ị nwere ike ụdara ụmụ agbara wụ ụdara ahụrụ n'okporo ụzọ hmm. mana enweghị osisi ụdara ahụrụ mana ụdara na-agba eso ashazụrụ ya ụkwụ Igbo si na ọwụ dara akacha adị ụtọ mana ndị okenye na-asị gị tupu gị tụtụrụ ụdara ala gị mee gịnị legharịa anya ma ahụ osisi ụdara ma ịhụ ya osisi ụdara arakwala n'ihi na ọ ụdara mmụọ Culturally, mgbe ọbụla mmadụ ịpụtara ihe maa mma mara akwụkwọ nwee ego nwee ihe niile mana ihe na-enweghị ewu ojirimara gị bụ omenala gị when you are culturally dislocated onye ọbụla hụrụ gị ga-enwe mmasị n'ebe ị nọ mana ọ ga-akwanyere gị ugwu ihe na-arịa anyị taa bụ na ndị na ha na-enwe mmekọrịta ma na Naijiria ma na mpaghara mba ụwa niile they admire ha na-ahụ na o nwere ihe mara mma na-ahụ anyị mana ha anaghị akwanyere anyị ugwu o doola anyị anya na ihe kpatara ha ji ha na-anaghị akwanyere anyị ugwu na ha ahụna na anyị agbafuola far na ihe ejiri mara anyị ihe wu ihe wu ugwu mba ugwu mm-hmm. mm-hmm. mmadụ mm-hmm. our value system. Mm. ọ dị m ka isiokwu anyị taa bụ na ọ bụrụ na anyị lọghachite n'ihe ndị isi ọwụwa ndị a na-agwa anyị na ahụ ọkụ ndị a na-eme anyị na afọ niile a na-asa anyị ọ ga-adịrị anyị mfere inwe ike gbochie ha nwere onwe anyị n'ihi na the best form of freedom is mental freedom a sị Um, the world is enough for the white. Ọtụtụ okwu adịghị na mkpụka. Maazị Oke were okwu a biko. anyị ka nkata ghara iwu ikpeazụ ị na-akpa ya ma ọ bụ am um, ka ọ bụla ebe a ka ọ kwụsịrị maka na ife anyị ji adị akparanya bụ nkata n'ụbọchị ụbọchị nke ikpeazụ n'ụbọchị ọrụ wee ruo ụtụtụ nke ụbọchị nke mbụ nke ezumike bụ mgbe ahụ ị na-ezu ike na-atụgharị uche ka ị wee nwee ike itinye ihe a n'ihe iji atụgharị uche ma mee ka onye ọzọ onye bụ ihe ịnụ, nụrụ mekwanụ ka gị na onye ọzọ kpa anya bụ nkata maka na dịka ụkọchukwu kwuru ndụ elebeghị anya adọrọ mma obibi ọ bụ na ntụgharị ihe onye ọzọ n'asụsụ bekee mana ọ na-examine life na-akpọ nebaa ndụ gị anya nebaa ndụ agbata obi gị anya mee ka ihe dị iche ntụgharị ahụ na nchegharị ahụ anyị na-ekwu maka ya unu onwe gị ka ọ ga-ebido tupu iwepụ ife obere ife onye agbata obi gị n'anya wepụgodo ogwe osisi nọchiri anya nke gị chegharịa chigharịa ndụ ọra ka anyị si kwuo ya ịchọọ ihe a nkata anyị na-akpa ịchọ ịfụ ndị anyị kpara n'oge gara aga ebe ọ bụla ị na-enweta ihe a na-akpọ pọdkast chọọ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo ma ọ bụ chọkwanụ ya na Fesbuk ije na Igbo Heritage Institute ị ga-ahụ ihe onyonyo na nkata ndị ọzọ anyị kpagoro tupu oge a ma ka ọ dị ka anyị na ụnụ na-asị anọdụ n'izu na-abịanụ anyị ga-aga n'iru itinyekwu ọnụ n'ịkpa nkata n'ilebanye anya n'ihe ụfọdụ anyị wetere ka ya kpalụro n'isi anyị na-asị ka Olise bụ ụwa nyelụ gị aka nọnyere anyị niile afa m onwe m bụ oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'izu na n'ụka tata bụ maazị Ejikeme Ọbasi maazị ka a na-ayọ odeluga Igbo ụbọchị nta ka anyị chụọ n'owere nchi ma ụkọchukwu Austin Ọkaiwo ya dịrị onye ihu mma dịrị onye azụ maka n'ihu omife Jideọfọ na Ujeọfọ ga-ana kachifonu